James isi nke ise geenụ ntị unu ndị ọgaranya kwa akwa tikwanụ mkpu n'ihi ịhụju anya niile unu nke na-abịakwasị unu akụ unu erewo ure uwe niile unu aghọwokwa ihe nla ripịaworo ọlaedo unu na ọlaọcha unu agbọwo nchara nchara ha ga-abụrụkwa unu ihe ama ọ ga-eripịakwa anụ arụ unu dịka ọkụ unu kpadoro akụ unu na mgbe ikpeazụ lee ụgwọ ọrụ nke ndị ọrụ ndị biri ọka n'ubi unu nke unu jidere na mmegbu na-eti mkpu iti mkpu nke ndị ahụ ndị were ihe ubi unu abawo na ntị onye nwe usuu niile nke ndị agha unu biri n'oke oriri na ọṅụṅụ n'elu ụwa dịkwa ndụ ọjọọ dịka ọ na-atọ arụ unu ụtọ unu zuru obi unu n'ụbọchị ogbugbu unu mara ikpe unu gburu onye ezi omume ahụ ọ dịghị edo onwe ya imegide unu ya mere ụmụnna m na-atachi na ogologo ntachi obi ruo ọbịbịa nke onye nwe anyị lee onye ọrụ ubi na-eche mkpụrụ dị oke ọnụ ahịa nke ala na-atachi ogolo ntachi obi n'ebe ọ dị ruo mgbe ọ ga-anata mmiri ozuzo mbụ na mmiri ozuzo ikpeazụ unu onwe unu na-atachikwa na ogologo ntachi obi meenụ ka obi unu guzosi ike n'ihi na ọbịa nke onye nwe anyị dị nso ụmụnna m unu atamụrịtala megide onwe unu ka e wee ghara ikpe unu lee onye ikpe anyị na-eguzo n'iru ọnụ ụzọ ụmụnna m natanụ ndị amụma ahụ bụ ndị kwuru okwu n'aha onye nwe anyị dịka ihe ilere anya nke iwuju anya na nke ogologo ntachi obi lee anyị na-akpọ ha ndị ngọzi dịrị bụ ndị tachiri obi unu nụrụ ihe banyere ntachi obi nke Job hụkwa ihe onye nwaanyị zubere na onye nwaanyị bụ onye nwere ọmịiko rinne nwekwa obi ebere ma nke kachasị niile ụmụnna m unu aṅụla iyi unu ejila eluigwe ma ọ bụ ala ma ọ bụ ihe ịṅụ iyi ọbụla ọzọ ṅụọ iyi kama ka ee unu bụrụ ee ka ee e unu bụrụkwa ee e, ka unu wee ghara ịdaba n'okpuru ikpe ọ dị onye ọ bụla n'etiti unu na-ahụju anya ya kpee ekpere ọ dị onye ọbụla nwere obi ụtọ ya bụọ abụ ọma ọ dị onye ọbụla n'etiti unu nke arụ ya na-adịghị ike ya kpọọ ndị okenye nke nzukọ kraịst ka ha bịakute ya ka ha kpekwa ekpere n'isi ya na-ete ya mmanụ oliv n'aha onye nwe anyị ekpere nke okwukwe ahụ ga-azọpụtakwa onye ahụ arụ na-adịghị ike onye nwe anyị ga-emekwa ka o bilie ọ bụkwa na o mehieworo a ga-agbaghara ya mmehie ahụ ya mere na-ekwupụtanụ mmehie niile unu gwarịta ibe unu na-ekpekwa ekpere n'ihi ibe unu ka e wee mee ka arụ dị unu ike arịrịọ nke onye ezi omume dị ike nke ukwuu n'ịlụso ọrụ ike ya Elija bụ mmadụ yiri anyị na-arụ ya o wee kpesie ekpere ike ka mmiri ghara izo mmiri ezoghịkwa n'ala arọ atọ na ọnwa isii o wee kpee ekpere ọzọ eluigwe wee nye mmiri ozuzo ala wee mịa mkpụrụ ya ụmụnna m a sị na onye ọbụla n'etiti unu si n'eziokwu jehie ma otu onye wee mee ka o chegharịa ka ọ maa na onye meworo ka onye mehie si na njehie nke ụzọ ya chegharịa ga-azọpụta mkpụrụ obi n'ọnwụ ọ ga-ekpuchikwa ọtụtụ mmehie